AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa anyị ekelela chineke na ohere ọma nke anyị nwere n'okwu ya isiokwu anyị ji bịa ugbu a bụ isiokwu nke na-asị okwu chineke ebe anyị na-ewere ihe ọgụ anyị na akwụkwọ nsọ bụ na akwụkwọ ndị kọlọsi isi atọ amaokwu nke iri na isii ekele dịrị gị ezi chineke onye ukwu ya na-azụ ndị ya onye ukwu ya na-agwọ ọrịa onye ukwu ya na-egbo mkpa chi onye jiri okwu ọnụ nke eluigwe na ụwa anyị na-atụrụ gị ma mma n'ihi ohere ọma nke inyere anyị ịnụ okwu gị ana m arịọ nye ntị ọbụla nke ga n'okwu n'oge awa ka ọ bụrụ ọgwụgwọ nsọ nye ha ka bụ arịrịọ m n'aha nwa gị bụ jizọs kraịst amen ndị kolosi isi atọ amaokwu nkiri na isi na si otu a kweenụ ka okwu chineke were akụ ya niile biri n'ime unu na amamihe niile were na-abụ ọma na ukwe na abụ nke mmụọ nsọ na-ezirịta onwunye na-adọrịtakwa onwe na ọdụ n'ime amara enyere unu na-abụ na abụ n'ime obi unu nye chineke nwanne m nwoke nwanne m nwaanyị ị pụrụ ịjụ sị gịnị bido okwu chineke okwu chineke bụ ike nke chineke nyere ụmụ ya okwu chineke bụ enyo dịka a kọwara n'akwụkwọ jems isi nke mbụ amaokwu nke iri abụọ na atọ okwu chineke bụkwa ọkụ dịka jeremaya kọwara ya jeremaya iri abụọ na atọ nke iri abụọ na itoolu okwu chineke bụkwa ọtụtụ n'otu ebe ahụ okwu chineke bụ nri okwu chineke bụ ihe okwu chineke bụkwara anyị mkpụrụ okwu chineke bụkwa mma agha ndị efesọs mere ka anyị mata nka na akwụkwọ ndị efesọs isi isi amaokwu nke iri na asaa ị pụrụ ịjụ ele otu ekwu chineke si bụrụ enyo okwu chineke bụ enyo n'ihi na ọ na-eme ka anyị mara otu anyị dị onye na-ebi ndụ na-atụle onwe ya n'ibi ndụ site n'okwu chineke ọ ga-eme gị gị mara ụzọ gị niile ọ ga-eme gị gị mara obibi ndụ gị kwa ụbọchị okwu chineke bụ ọkụ jehova na onwe ya sọ ọ bụghị otu a ka okwu m dị na ọ dị ka ọkụ nke na-etipịa nkume dị elu okwu chineke na-eme ihe dị ike ya dị mfe okwu chineke na-etiwa ụzọ siri ike okwu chineke bụ ọtụtụ okwu chineke bụ nri ọ bụ nri nke bụ mgbe ọbụla anyị riri ya anyị enwee afọ ojuju ọ bụ nri nke na-eju obi anyị afọ n'ihe niile okwu chineke bụ ihe david kwuru n'akwụkwọ abụọma na okwu chineke bụ oriọna dịrị ụkwụ ya na ọ bụkwa ihe dịrị okporo ụzọ ya niile mgbe i jidesiri okwu chineke aka ike n'ụzọ gị niile ọ ga-eduzi gị n'okporo ụzọ gị niile ọ ga-eduzi gị okwu chineke bụ mkpụrụ dịka a kọwara na akwụkwọ luk isi asatọ amaokwu nke iri na otu ọ kọwara ya n'ụzọ ilu ya sị na okwu chineke na ọ bụ mkpụrụ meekwa ka anyị mara na okwu chineke bụ mma agha mgbe ọ na-ezi ozizi ebe ahụ jizọs na-akụzi n'akwụkwọ luk ya sị na okwu chineke na ọ bụ mkpụrụ ndị na-eso ụzọ ya bịara jụọ ya mkpụrụ n'ụzọ dị agha ya sị ha ee n'okwu chineke dị ka mkpụrụ nke akụrụ akụ na ụfọdụ na-ada n'akụkụ ụzọ ewee zọkwasị ha ụkwụ anụfe nke eluigwe wee tụfuru ya ha mkpụrụ ndị ọzọ na-ada n'elu oke nkume mgbe ha pụrụ ume ha wee kpọnwụọ n'ihi na ha enweghị ala mmiri mkpụrụ ndị ọzọ wee daa n'etiti ogwu ogwu ahụ wee sopuo ha gbagbuokwa ha mkpụrụ ndị ọzọ wee daa n'ezi ala ha wee pue wee mịa mkpụrụ ọgụ ise ọgụ ise mgbe ọ na-ekwu okwu ndị a o tie mkpụsị onye nwere ntị ya nụrụ nke a pụtara na gị nwa chineke okwu chineke nke na-anụ kwa ụbọchị elega ebe ọ na-anọ ị na-eme ka ọ bụrụ nke dara n'akụkụ ụzọ nke a na-azọkwasị ụkwụ anụfe nke eluigwe atụtụrie ya ka ị na-eme ka okwu chineke nke na-ada na ntị gị bụrụ nke dara n'elu oke nkume mgbe ọ na-epu ume ya akpọnwụọ n'ihi na onwe gị ala mmiri ka okwu chineke nke anyị na-anụ kwa ụbọchị ị na-eme ka ọ bụrụ mkpụrụ nke na-ada n'etiti ogwu ogwu ahụ ewee sogbue ha ma kpagbuokwa ha ka gị nwa chineke onye na-anụ okwu chineke kwa ụbọchị ị na-eme ka okwu chineke nke na-anụkwu izu kwa ụbọchị ka ọ daa n'obi gị dịka n'ezi ala wee mịa mkpụrụ ọgụ ise ọgụ ise ọ bụ naanị mgbe okwu chineke mụrụ mkpiri n'obi anyị ka ọ ga-arụta ebumnobi chineke na ndụ anyị chineke ebumnobi ya bụ na mkpu okwu ya ga-amị mkpụrụ n'obi ndị ya anyị esi otu a ritere ya mkpụrụ ebi n'ụrụ bụrụkwanụ ndị ga-anọ na-enwe ọṅụ ya na-eduzi anyị n'ụzọ anyị niile bụrụ ihe nye anyị bụrụ mma agha nye anyị bụrụ enyo n'ụzọ anyị niile bụrụ nri nke anyị ga-eri kwa ụbọchị akpịrị agaghị akpọkwa anyị nke ọzọ mgbe anyị na-eme otu a ka mara chineke bara anyị ụba n'aha jizọs amen nwanne anyị nwanyị queen grace okechukwu imeela na ndụmọdụ nke inyere anyị anyị bụ ka chineke nyere anyị niile aka ka anyị wee keta alaeze ya amen n'ọnụ nwayọọ onye ọma na-ege ntị mgbe ndị ọbụ abụghị ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa onye mgbasa ozi anyị na-asị na ọ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 3637224 mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo na ụzọ nke kraịst m ga-enwe obi nke ruru ala unu emeela ndị adventist technical secondary school artist na abụ ọma nke unu nyere anyị ka anyị mụọ iweda obi anyị ala chineke ga-ebuli anyị elu n'aha jizọs amen anyị na-arịọ ka mara ya na ngọzi ya na obi ruru ala bụrụ nke unu n'aha jizọs amen unu emeela n'ọnụ nwayọọ mgbe anyị ga-anọ n'ekpere nabata onye mgbasa ozi onye n'ime chineke ana m asị ka mara chineke gaa n'iru ịbara anyị niile ụba n'aha jizọs amen n'ụbọchị nke taa anyị ga-eneba anya n'isiokwu nke pụrụ iche nke na-asị onye nke nwere mana na ndụ ya nwoke ahụ nke nwere mana na ndụ ya anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ ndị eze nke abụọ isi ise amaokwu nke mbụ ndị eze nke abụọ isi ise amaokwu nke mbụ okwu chineke na-asị otu a ma iman bụ onye isi ụsụ ndị agha eze siria bụ nwoke dị ukwuu n'iru onye nwe ya bụrụkwa onye a na-ahụ iru ọma n'ihi na ọ bụ n'aka ya ka jehova nyere siria nzọpụta nwoke ahụ bụkwa dike nke bụ dimkpa ma ọ bụ onye ekpenta ka ikpe nara ekele onye ezi omume n'ihe ụbọchị nke taa nke ị nyere anyị anyị wee na-ayọ gị onye nwa anyị ka ị gbajuo anyị n'ike gị na mmụọ nsọ ka okwu gị nke anyị ga-anụ n'ụbọchị taa nyere anyị aka ka anyị wee wepụ ihe ọ bụla nke na-eweta mana n'ụzọ ndụ anyị na-adịghị enye gị otito n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ụmụnne n'ime chineke anyị ga-eneba anya isiokwu nke na-asị nwoke ahụ mmadụ ahụ nke nwere mana n'ime ndụ ya n'ezie anyị ga-eleba anya na ndụ oru nwoke a na-akpọ Neeman Neeman bụ ọchịagha dịka akwụkwọ nsọ mere ka anyị mata na akwụkwọ ndị eze nke abụọ isi ise ma nte na okwu nke mbụ gwụrụ gbarataba ọ bụ onye dị ukwuu ọ bụ onye ọchịagha ọ bụ onye a na-akwanyere ugwu ọ bụ onye a na-asọpụrụ akwụkwọ nsọ mere ka anyị mata na ọ bụ onye ji ike n'agha site n'aka ya o nyere ndị obodo ya bụ siria mmeri n'ụzọ dị iche iche ọ bụ onye maara ihe ọ bụ onye a na-akwanyere ugwu mana akwụkwọ nsọ siri na ọ bụ onye ekpenta n'ezie dismana mebiri ya ihe ọ bụ ihe na-abụ hojechaa pụta uchetekwa ọnọdụ a ọ na-ewute ya n'ezie na nkọwa okwu abụ ma na ma ọ bụ ma okwu ọ na-abụ ọ batanara n'okwu ọbụla a na-ekwu echiche okwu ahụ ma ọ ihe a na-atụ anya na okwu ahụ ga-apụta na agbanwe iji mma atụ asị na ọ mụrụ nwa n'udo ọ mụrụ nwa n'udo ma na nwa nwụrụ anwụ okwu a na-adị eme ka mana nara n'okwu ọbụla a na-ekwu ihe dị iche na-adị ma na-adị na ndụ ya bụ ihe anyị chọrọ ka anyị neba anya ọtụtụ n'ime anyị dịka ndị nke chineke nwere mana ọ bụ ya site na amara chineke anyị ga-achọpụta ka anyị ga-esi wezụga mana ọbụla nke dị n'ime ndụ anyị iji gaa n'iru ọya ekpenta bụ ọya na-abụ onye ọ bakwutere ọ dịghị enwere onwe ya na onwe ya ọzọkwa n'ala Israel ọ bụ ọrịa bụ ọbata na ara a na-eme onye ahụ dịka onye mba ọzọ na eje n'akwụkwọ ndị Leviticus Leviticus isi iri na atọ amaokwu nke iri abụọ na otu wee ruo na iri abụọ na abụọ anyị ga-achọpụta na ndị ngwa ngwa batara n'ahụ mmadụ onye ụkọchukwu onye isi nchụàja olechaa onye ahụ ule ọ na-ada ekwu okwu si onye a bụ onye rụrụ arụ onye a bụ onye na-adịghị nsọ ihe ọzọ a ga-emezi bụ na a ga-akpachapụ ya n'akụkụ ọ gaghị enwezikwa oke na ike iso ndị ọzọ na-ebi ndụ ka ha si ebi ọya ekpenta bụ ọya ọjọọ nke na-efe efe ọ bụ n'ihi ya ka eji na-ewezuga ya onye ọbụla ọ na-arịa n'ime ebe ndị na-ọdịghị arịa mana gịnị bụ ogbugbo nye ọrịa nke a n'ezie naeman agbawo mbọ niile ọ gbara e pụrụ ịgba eze obodo agbawo mbọ niile ha pụrụ ịgba ka ọchịagha ya ka o nwere onwe ya mbọ niile abalị enweghị isi ụdị izu ihe ọzọ ọ maara ọ ga-eme mana otu ụbọchị dịka nwa ya na ya bi n'ụlọ matara si na ọ bụ naanị chineke onye kere eluigwe n'ụwa pụrụ inye nna ya okwu na eman ọgwụgwọ nsọ ọ na-achọ o wee na-agba mbọ kedu ka m ga-esi zute ya akwụkwọ nsọ mere ka anyị mata na ọ bịakwutere nne ya ukwu wee gwa ya sị biko gwara m nna m okwu na enwere onye amụma chineke nke nọ na obodo ebe m si bịa Izrel ebe ahụ ọ bụ na eje Jehova ga-eme ka o nwere onwe ya n'ezie ihe o ji kwuo okwu a bụ na ọ maara sị dịka okwu chineke gwara anyị na akwụkwọ isi iri na iteghete amaokwu nke iri abụọ na isii okwu chineke sịrị na ọ dịghị ihe rara ahụ chineke ime ọ dịghị ihe rara ahụ n'ebe chineke nọ ọ bụ n'ihi na nwata nwaanyị a maara nke a ka o ji wee sị gwara m nna m okwu ọ bụrụ na ọ ga-abịakwute chineke nke Izrel ọ bụrụ na ọ ga-abịakwute chineke kere eluigwe n'ụwa ọ ga-eme ka o nwere onwe ya ngwa ngwa gwara ya nna ya okwu n'ihi na onye ahụ na-adịghị na-achọ onye dibịa ga-agwọ ya o kpebiri soro gawa n'ezie nwata nwaanyị a maara sị dịka edere n'akwụkwọ detronomi isi iri atọ na abụọ okwu nke iri atọ na iteghete na ọ bụ jehova pụrụ igbu ọ pụkwara inye ndụ ọ pụrụ ịgwọ ọrịa ọ pụkwara ịkụnye ọrịa ọ dịghị ihe chineke na-apụghị ime ihe niile dị n'aka chineke n'ihi ya ka o ji wee nwee nkwali nwee okwukwe na jehova pụrụ ime ka nna ya ukwu nwere onwe ya gị bụ nwa chineke n'ụbọchị taa ị maara na chineke pụrụ ime ihe niile ị maara na ọ dịghị ihe chineke anyị a na-apụghị ime ọ dịghị onye ị kpọrọ sị bịa na amaara m na chi m na-efe pụrụ ime ka ị nwere onwe gị ka ị na-eche na chi gị na-efe bụ naanị n'okwu ọnụ n'ezie ngwa ngwa akpọrọ Neman o wee gaba n'obodo Israel onye eze gbara mgbe dega akwụkwọ gwọrọ m Neman onye eze dị confused gịnị ka m ga-eme kedụkwa nke bụ m gwọọrọ ya Neman abụ m onye ọgwọ ọrịa mana oru Chineke nke nọ n'obodo ahụ aha ya bụ Elija ọ sị ya ya bịa ya bịa n'ihi na Chineke anyị na-efe pụrụ ime ihe niile n'ezie akwụkwọ nsọ mere ka anyị mata na ngwa ngwa ọ bịakwutere ọbụnani oru chineke onye amụma elija elija elisha ngwa ngwa metiri ya ọ bịakwutere ya akwụkwọ nsọ mere ka anyị mata na ọfụghị dị ya anya ọ gwara ya gaa na mmiri nke jọdan jee n'osimiri jọdan jee tinye onwe gị saa ugboro asaa ike nwere onwe gị n'ezie o wutere ya ọ bụrụ na ị gụọ gbadataba ndị eze nke abụọ isi ise amaokwu nke iteghete ruo na nke iri n'ezie o wutere Neeman ọ na-echesi na o kwesịrị ịbịa mee amansi dịka ndị ndị mamansi si eme nnụnụ dịka ndị amụma ụgha mebi weta nka weta nka weta pijin mee nka mee nka mee nka ị ga-eweta kpanakuku ma tutu enyi ọgwụgwọ nsọ ọ ihe ndị a ka ọ na-atụ anya mana ọ maghị dịka akwụkwọ nsọ megamata na azaya 55 azaya isi iri ise na ise amaokwu nke iri na otu na n'ụzọ chineke abụghị ụzọ nke mmadụ ọ na-atụ anya si na onye ukwu ahụ onye amụma kwesịrị ịbịa sị ya ngwa ebikwasị nga aka emee nge nke o wee nọ n'ụlọ zie ozi gwa ya ihe ọ ga-eme n'ezie ọ bụghị maka onye ozi kama ọ bụ maka ozi chi nke nwa ozi chi nke nwe elu igwe n'ụwa pụrụ ime ihe niile ngwa ngwa ọ gbagharịchara na ọ chọghị ije agbara ume ya jee ọ gara n'ikpeazụ akwụkwọ nsọ mere ka anyị mata na amaokwu nke iri na anọ na o nwere onwe ya ngwa ngwa ọ dazuru ugboro asaa o nwere onwe ya nwanne m n'ime chineke achọrọ m ime ka ị mata na ọ dịghị ihe chineke na-apụghị iwezụgara na ndụ gị ihe ọbụla bụ mana ihe ọbụla bụ mana na-adịghị enye gị nwa obi ụtọ na ndụ gị na-adịghị enye chineke obi ụtọ na ndụ gị ị ga-ewezụga ya n'ezie dịka ị maara si ọtụtụ ndị mmadụ na-agba mbọ n'ike nke aka ha ka ha si n'ihe ọjọọ ha na emewezuga onwe ha Eh, n'ezie ịmakwara na ọ dịghị mfe jeremaya isi iri na atọ amaokwu nke iri abụọ na atọ meka mata na etiopia agaghị agbanwe akpụkpọ arụ ya ị pụghị isi n'ihe ọjọọ gị wezụga onwe gị ọ bụ n'ihi nke a ka iji ọ dị mkpa na ị ga-abịakwute onye ga-enyere gị aka naanị onye pụrụ ịzọpụta gị n'ọnọdụ ọjọọ ị nọ n'ime ya bụ naanị chineke n'ezie na achọrọ m ka anyị lekwasị anya n'ihe edere na akwụkwọ ndị galatians isi ise amaokwu nke iri na iteghete wee rue na nke iri abụọ na otu n'ezie ihe ndị a bụ ọtụtụ ihe ọjọọ nke bụ mana nọ n'ime ndụ anyị mana achọrọ m ime ka anyị mata n'ụbọchị taa na ọ bụrụ na anyị onwe anyị ga-agba mbọ bịakwute jizọs ọ ga ewezuga ya ma ọlụ niile nke anụ arụpụtara ihe nke dịka ndị a ịkwa iko adịghị ọcha agụụ ịkwa iko ikpere arụsị ịgwọ nsị ibu iro esemokwu ekworo ọnụma ikpe iche iche nkewa iri otu ịkpọ asị ịṅụbiga mmanya oke ite egwu na ihe yiri ihe ndị a nke mba ụzọ gwa unu dịka mba ụzọ gwa unu n'oge gara aga na ndị niile na-eme ihe ndị a dị otu a agaghị eketa alaeze Chineke n'eze ihe ndị a gụsịsịrị bụ mana dị ndụ mmadụ o nwere n'ime ihe ndị a gụsịrị dị n'ime ndụ gị ọ bụ naanị jizọs pụrụ ime ka isi n'ime ya pụta n'ezie dịka anụ bịakwutere oru chineke o wee gwa ya daa na mmiri saa arụ gị ugboro asaa mmiri ahụ bụ ọbara jizọs mgbe a wụfuru n'ihi mụ na gị ọ bụ na mụ na gị ga-ekwere ọ bụ na mụ na gị ga-ekpebi iso ụzọ ahụ n'ezie mana ahụ nke dị na ndụ gị ga-apụ dịka olulu nwaanyị olulu ọbara chọpụtara nsogbu nke o nwere wee bịakwute jizọs jizọs wee mee ka o nwere onwe ya site n'okwukwe nwaanyị kwenyere ma ị gụọ na akwụkwọ Luk isi asatọ amaokwu nke iri anọ na atọ wee rue na nke iri anọ na asatọ n'ezie ngwa ngwa metụrụ ọnụ uwe Jizọs aka nsogbu ahụ nke dị na ndụ ya nara ọ na ị ga-ekwere n'ụbọchị taa wee metụ jizọs aka ọ bụrụ na ị ga-ekwere n'ụbọchị nke taa wee bịakwute jizọs ọ dịghị onye ọbụla bịakwute jizọs nke ọ na-achụpụ jizọs pụrụ ime ka ihe ahụ bụ mana ga ịnọgidesi ike n'ime ya dubina gị mee gị ka ị n'iyi ọ bụrụ na ị ga-ekwere taa jehova ga-eme ka ị nwere onwe gị n'aha jizọs kraịst bụ onye nwanyị emee amen nara ekele onye ezi omume ọtụtụ mana dị na ndụ anyị ịkwa iko ibi ndụ na-adịghị ọcha n'ime ihe ọjọọ dị iche iche imebi iwu gị onye nwe omume ka n'ụbọchị taa dịka ị mere ka neman ka mana dị na ndụ ya pụa kwee ka mana dị na ndụ nke anyị wezụga onwe anyị ka anyị wee bụrụ ndị ga-adị ọcha iketa ndụ ebi ebi na inwe obi ụtọ n'ime ụwa nara ekele onye ezi omume na aha jizọs kraịst bụ onye nwe anyị amen onye mgbasa ozi chinedu alọm imeela n'ozi ọma nke pụrụ iche nke wetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị mbụ ka chineke gbaa gị ume ka mmụọ ozi chineke na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme imeela onye ọma na-ege mara na ọ bụla ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi dị ya si bịara anyị n'ụbọchị taa ka anyị ji na-asị ọ bụrụ na ọ masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na ega amụ akwụkwọ nsọ chineke gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ awrnigeria at gmail dọtkọm maọbụ awrnigiria at yaho dọtkọm mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwute itinye asụsụ igbo arụ ekpere anyị n'ụbọchị taa bụ ka chineke nye anyị nri nketa Nke gị zuru anyị n'ụbọchị nkịta. amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu. ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo